isi obi kwenu isi obi isi obi kwenu isi obi isi obi kwezuenu ofu obi ka anyị ji aga isi obi ndị Igbo foundation na anyị isi obi o na mmadụ na-esi anyị isi obi ndị Igbo foundation of Nigeria ye obodo amali ezigbo ndị Igbo siri ike ihe ndị eji mala obodo amala ihe ndị isi obi bụ mmanwụ mmanwụ ọzọ na-ekiri ekiri ihe ndị isi obi bụ odogwu odogwu ọzọ na-ekiri ekiri ihe ndị isi obi bụ ijele ijele ọzọ na-ekiri ekiri ajụjụ nna ajụ a na-esi n'onye nwere Igbo bụ ngo na nne jiri ibe eji agwọla ude na agwọla ịbalakwụkwụ ihe egbu enu ude na a na-azọrọ nri azọ udene na ozu na-ekwe na-ebu na nwụrụ n'ike ihe oko oke na ibe na bụ n'okwu ọnụ o Ye isi obi o ebe anyị na-eme nwanne Ye isi obi o ebe anyị na-eme nwanne o ya na zọrọ ọkịka n'elu ụwa na anyị ncha bụ ya na zọrọ ọkịka anyị bụ ofe ọbala ofu eriri Ye iwu anyị bụ onye agha na nwanne ya o igbo anyị bụ onye agha na nwanne ya o ye isi obi isi obi isi obi ndị igbo foundation of Nigeria ye ndị eji mara obodo amala ya eh. ye ndị eji amatụ na ndị igbo anya bụrụ ugo anya bụrụ ugo ga olu ugo maka gịnị ma na ada bụ ugo gwa dada onye olile ọjị n'elu ụwa ya gba mbọ ka ọ kpalinya nkụ maka gịnị na ana na-alịrị ọjị gwa dada ebele anyị na-ebeli chukwu n'elu ụwa bụ ndụ na-arụ isi ike ogologo ndụ we ya ka anyị na-ayọ chukwu ọ bụla ibe akụ na ibe enwe enwe ndị isi obi gbalịgbaga ọ bụla ego ndị isi obi gbalịgbaga m anyị nwelu ndị chile echiche anyị nwelu ndị jele akwụkwọ anyị nwelu ndị ji ego ndị nwere ọtọriti mpawa isi obi bụ ụzọ nye ndị ọzọ na-eso n'azụ oyi anyị bụ isi obi o na mmadụ adịsi anyị ngo na-anụ obodo ndị isi obi bụ ndị Igbo siri ike ọgọgọ ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kala ọkwa anyị bụ isi obi anyị bụ ụzọ ndị ọzọ na anyị n'azụ ọkwa anyị bụ isi obi anyị bụ isi obi o oh. na mmadụ adịsi anyị ọkwa anyị bụ isi obi obodo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo siri ọkwa na anyị bụ isi obi Igbo ekweligo ndị isi obi bụ ndị Igbo kala ruo oh. anyị bụ ụzọ ndị ọzọ na anyị n'azụ ọkwa na anyị bụ isi obi anyị bụ isi obi oh. o ụlọ nsọ nwoke ke o eze nwa chinemelụ eze nwa chinemelụ n'ọzọ ụbụlụ a na-akpụ ụda bụ enyi ụda bụ enyi odogwu nwoke bulu ibu nwoke bulu ibu ụba ụba inwele obi sali sali ọgaranya na anyị ekene n'eyi onye ọma chili anyị gaba n'etu isi achị anyị n'ọdị anyị mma o anyị gaba etu isi achị anyị n'ọdị anyị mma o CEO Only Homes Nigeria Limited osisi ọma na amịta mkpụlọma ana m ekene ebu vice presido chifu Chukwudi Nwonuora ebube Chukwu zaneke onye mbọsi Dogunde Keji bili na ụlọ CEO Wellington Hotel and Suites orimili n'onume kene yi onye ọgada ele Yebube ebube chukwu ụzọ kedu chifu okechukwu ezi nwa nwa chukwu oke nwa na na-akpọ oge bụ jeneral sekretari sokwu na founder Jesse Obi foundation of Nigeria onye isi ode akwụkwọ ga-adelele n'ụwa nwoke nwa na anyị ekele onye abụ ebube agụata n'iso n'odogwu CEO Hanos Group of Companies Odogu. ye nkenke nyịchụla igwe nye ọsọ ọgaranya ana m ekele Uchenna bụ assistant secretary nke Isiobi Foundation of Nigeria ezugo nwanne na Igbo ukwu CEO Mostras Industries oyim onye mgbasa izizi odogwu ana m ekene Chief Ugochukwu Ọkpala Ugochinyelu na nkwele onye mgbasa izizi odogwu ekene ya financial secretary onye ọma ọ ga-adịlị gị mma ọyịmọ ugochinyelu n'igbo odogwu kedu chief obiọra ezi nwa ji Ọ gị bụ ebe trejọra anyị efe dị asọ na nnewi bụ ego n'igbo odogwuo ọnụ mekene Chief Uchechi John David Iziakeneli ọnke bụ protocol officer na PRO Isiodi Ndị Igbo Foundation ezi oyi m mgbe onye ji nwego ego mbọ zaba ya onye ọmọju na-eme ọbodogwu ọnwa dịla obodo bụ ọnịcha ọha ọzara odogwu ana m ekene chisachima isundu oche ndo na ọrụ eli oke mmanwụ onye ọrụ eli nnọọ ọngi bụ provost anyị ihe ndị isi obi nwere mmadụ isi obi bụ ndị igbo ike keneli m chisa andị ezeobi ofi nwa ji na ụzọ onye zinifi onye zinifi tago ata obele nwa na chi gị na awali gị ụzọ ongi asistant provost anyị onye ọma na ọ ga-adịlị gị mma o ana m ekene chief ugochukwu ezi nwa eze igwe kabinet n'Igbo odogwu ọzọ gidigbam gidigbam onye zimifite nnewi n'Ewi South wefe ofisa anyị ọzọ gidigbam gidigbam ọgaranya na anyị ekene yi ana m ekene Chief Emmanuel Umeadị signboard ndị onye mbọsi izizi ekene tobotobo nwa kwa ugwu jiri bili na ụlọ ọngiba wefe anyị onye ọma n'ọnụ m ekene yi ọgaranya ana m ekene chief anaghị ọkpala oyi m ukwu na ama ọgọdọ na mbụ, ezi enyi ka jọ nwanne oyi m na ama ọgọdọ nwa onye afọ onye ọma ọ ga-adịlị gị mma ọọ ivi melụ ka nji ekene yi ọyịmọ ukwu na ama ọgọdọ na ukwu na ama ọgọdọ na-akpọ ọngị protokọl ọfis anyị n'isokwu na faụnda isi obi ndị Igbo foundation olimu chief John yezi nwokoye onye ego bịa onye ugwuru gbokodu ichie nwa chinemela ibe ọgaranya onye ego na mma oji bụ odogwu achọba achọba igbo ezekutiv memba obodo ekweligo na ndị isi obi bụ ndị igbo siri ike igbo ekweligo na ndị isi obi bụ ndị igbo kalaruo anyị bụ ụzọ ndị ọzọ na-eso anyị n'azụ isi obi o na mmadụ adesi an'ilo obodo ekwelike na ndị isi obi bụ ndị Igbo siri ike agara igbo ekwelike na ndị isi obi bụ ndị Igbo kalaba agwa ya bụ isi obi anyị ụzọ obi ọzọ na-esi anyị mma ọkwa na anyị bụ isi obi anyị bụ isi obi o na mmadụ ọ na-esi anyị mma obodo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo siri ọkwa na anyị bụ isi obi Igbo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kara ahụ anyị bụ isi obi anyị bụ ụzọ ndị ọzọ na-esi anyị n'azụ ọkọkọ anyị bụ isi obi o na mmadụ ọ na-esi anyị mma chifu chukwuma emmanuel okabụ obu nwa na ojoto mmanwụ Chukwu ugochukwu tubelu akwụdola eze oju na-eme ọgụ odogwu bụ bi otu chiaman ofu nwa gbali ijele obodo bụ n'anya iji agbala nze na ojoo. alụsi ego iso na founder nke isi obi CEO Rosebank Real Estate ojune m ọgọnigbo odogwu ka mbụlụ ka nkene nwanne m High Chief Ogechukwu agụlụka ọchịagha ndị Igbo n'Igbo odogwu Battalion Commander oversize ogbe agha n'ọnụ m CEO Aria Sky Hotel and Suites onyinye chukwu nyela ọgwụwo onye ọgwụ ebe ga-adịlele ndụ ọngib BOT Secretary achọba achọba iso na Founder nke siobi foundation of Nigeria ọchịagha n'onu ekene yi odogwu Kenechukwu ezi nwa onwekwe agada gbachila ụzọ na agụata ọda agụata n'anya ekeneghị oyimo iso na pot memba achọba chọba isokwu na faụnda onye ọma na ọ ga-adịlị gị mma o perfecto la villa hotel and suites ya eze bụ n'afọ na iso na mmanwụ ana m ekene ọhịa m chips kevin ife bụ ike ike nga na iwolo oghe iwo na iwolo ọgaranya n'ọnụ m ekeneghị ọgaranya n'ọnụ m ceo padova hotel and apartment onyinye chukwu nyere iwolo achọba achọba iso na BOT memba iwo na lori n'igbo odogwu kedu maka chifu Patrik Chijindu, asụsụ bụ ego asụsụ bụ ego mekeneyi odogwu iso na BOT memba CEO Chupa Transnational Limited onye akpọm ekeneghị ọgaranya na ọga adịle gị mma ezi oyi mọọ language is money keneli m ichief Uchenna kulue udu akọ mmiri ọra ukwuo oge bụ pionia president achọba achọba n'isokwu na founder Kesiobi foundation of Nigeria ọgaranya n'onu m yi kedu maka high chief Izuchukwu ezi nwa umeji ugbobi nwata kwọcha aka ya abalị ukwu na nna obi oyimo nwata kwọsịa na eso na nnekwu mmanwụ CEO UB Investment odogwu oge prezident emeritus abalị ukwu na ga-adịlị gị mma ọgaranya ka nkene chief ọzọ emene wume wase n'ibe odogwu bikaboyi na amụwa ọdọfio onye agụla eze chukwu orozi gị bụ fọma prezident KCOB ndị Igbo Foundation gbase n'onu m e oyi oyimo keduzi chief yenestife ooo. yezi nwa nwụzụ ooo. akala nze bọkinsin ome ka ọ dị mma na ceo euc hotel and suit obele nwa niile ebe akụ mbọ iso na founder isi obi ndị Igbo Foundation of Nigeria ọgaranya n'ọnụ m ekene yi ana m ekene Prince Boniface Nwokpala oyime obi nwere ego CEO Max B Continental Hotel and onye ọga na-ele mma n'iso oh. na founder ndị isi obi ana m ekene chief Godday onye agba ọ dị na nwa kolio oh. igbo ukwu nwenye igbo bigi ọ ga-adịle gị mma ịmọ isiokwu oh. na founder ya isi obi ndị Igbo Foundation ana m ekene Chief Ekene Sempos Okoye ogbuebi nwata kwọsị ya aka ya na mma ọbịa nwata kwọsịa ọgaranya n'ọnụ m ekene ya imo iso na managing director Garden Top ebe anyị na-egboli ndụ n'onu kwasịa n'ọnụ mekeneyi odogwu n'isokwu na faụnda ya isi obi ndị Igbo faụndeshọn onye ọ ga-adịle mma nwata kwachaa n'ọnụ mekeneyi Igbo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo siri ike obodo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kalario anyị bụ ụzọ ndị ọzọ na-eso anyị n'azụ anyị bụ isi obi o na mmadụ ada esi anyị ngọ obodo ekweligo obodo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo siri ike agada ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kalario obodo ekweligo anyị bụ ụzọ

ijo ijo ijo ijo ijo onda ana m ekene chief victor ilo efele nkụwa m onye obeleduo efele nkụwa anyị ekene ya ime onye ọcha bịala ụwa n'oji iso na founder isi obi ndị igbo foundation of nigeria efele nkụwa anyị ekene ya emekene chifelo na nwụbọma nnabenyi na michi oimo onye ọgadele ma ya nnabenyi na-anya ekene yi iso na founder isi obi ndị Igbo Foundation of Nigeria ya nnabenyi na-anya ekene dị odogwu kedu maka chifu Nnaemeke ezi nwa Chidozie ye mmiri na-ezola ọra na mmụọ onye mweri oke bụ odogwu iso na founder isi obi ndị Igbo Foundation of Nigeria ọgaranya n'ọnụ m ekene yi ana m ekene o Chiefs Emeka Osigwe the youngest knight onye ọcha bịala ụwa n'oji o onye ọcha bịala ụwa n'oji onye nnewi ọgaranya m na-eyi odogwu oje na nwa ya ada emelụ arụ keneli m ike ikechukwu nnọọlị nwebi onye agha na nwanne onye ụbọchị ụkpala ekene Mama for you collection ana m ekene chiefs anwa bụ ufo anya chọ ajebugo na n'ụbọ CEO alenotela onyinye chukwu nyere obodo ụbọ n'Onu n'ọnụ m ekene oyimo ọ ga-adịla gị mma ana m ekene chief Anthony Eze ngalaba odogwu Ongi bụ CEO Santos Hotel and Suites Yezobi ekezie na natina ọgaranya n'ọnụ m ekeneghị ọyịmọ onye mbọsi izizi odogwu olimu chief Ivansi Nwametụ oyimamụlụ onye na-ego Ugochukwu tubeli na abatete amụlụ onye na-ego n'iso na mmanwụ gosi ceo na Benzo Club and onye ọma na ọ ga-adịlị gị mma o kedu chifu Emeka Okonkwo ọ dị na nwe makụ na ụmụ ojii onye uguruba okodo nnọọ ofu nwa na ide mmiri ichie ọbata ife adị na mmụọ ojii ọrụzi gị bụ CEO the Lord is my strength logistics ọdịna nwa n'ọnụ m ekene yi ana m ekene ambasada Uchenna Ojukwu Uche links oyimo the number one na Nnewi nọmba na ambasadọ ana m ekele haịchi setochukwu osisi akụ nweta egwu na na-agụrụ odogwu onye mbọsi izizi nnọọ akụ ihe n'ọnụ m ekeneghị ongi na-aga prezident meya mụwo na ọ ga-adịlị gị mma o ana m ekene Yezi ezinwa chinakwe akụlue ụlọ n'izu ọnkị bụ CEO eminent hotel and suit ebe anyị na-egboli ndụ akụlụ ụlọ m ọ ga-adịla mma igbo ekweligo na ndị isi obi bụ ndị igbo siri ike obodo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kalarịo anyị bụ ụzọ ndị ọzọ na-eso anyị n'azụ anyị bụ isi obi o na mmadụ ada esi anyị ngo obodo ekweligo na ndị isi bụ ndị Igbo siri obodo ekweligo Igbo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kalarịo Igbo ekweligo anyị bụ ụzọ ndị ọzọ na-eso anyị n'azụ ọkọkọ anyị bụ isi obi o na mmadụ ada esi anyị ngo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo si ọkwa na anyị bụ isi obi Igbo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kala agwali anyị isi obi anyị bụ ụzọ ndị ọzọ na-esi anyị n'azụ ọgọgọ anyị bụ isi obi o na mmadụ a na-esi anyị mfe Ijele, ijele, ijele, ijele, ijele, ijele, ijele, Kenelimu, m chifu Peter Obi ekwe okwute ndị Igbo na iso na mmanwụ Master P ọgaranya n'ọnụ m ekeneghị oyimo onye nsugbanye ekene Kene odogwu n'iso na direktọ Royal Vintage Club 101 ebe anyị na-ekpoli ndụ ana m ekene chifu Chukwu yezi nwoke afọ nnọọ akụami ya na Nnewi akụami ya kenkenye tụlụ igwe nye ọsọ CEO Executive Golden Nugget Hotel and suit ọgaranya n'ọnụ m ekeneghi oyimo akụmilami bụ odogwu akụmilami bụ mmanwụ kedu chifu Nnamdi Donald Uzeto na machina oji na ọzọ onye mbọsị izizi ụzọ eto obodogwu onyinye chukwu nyere obodo ọzọ anụ a na-achụ ama ọkwa nnọọ ụzọ eto n'iso na kalịsị ya nwa jele jele jele jele jele jele jele jele my name say Kiyoji innocent nwa mmụọ na-eke deyonga nwoke mmanwụ Oraifite bụ odogwuo obele nwa chikwu gọzila agọzi alaji na ọ ga-adịlị gị mma oyimo alaji na iso wesibe keneli m ife obi m na eze chukwu ogbuobi ulu ka na chukwu onye ume uju ọgaranya m ekene gị odogwu onye ọma na ọ ga-adịlị gị mma o keneli m chiptombiniki nwe bụ n'ike ike nga na nnachi bụ odogwu onye ọma puma m ekene ọyịmọ onye ọ ga-adịlị mma deneli m chifu jeri ndụ ije wele ọzọ ụbụlụ dị udogwu ọzọ ụbụlụ ji dị ebu ya eji ọnụme kene yi ọgaranya bọọlụ na-emu chifu sọnde ya ezi mụ isi ka aka odogwu ya egbe agbalụ n'igwe n'ibu mmanwụ ọ zara anyị ekeleghị ọgaranya egbe agbalụ n'igwe n'igbo odogwu de mmanwụ ndị obodo ji wee bili na ụlọ yesi obi nwere mmadụ ya yesi obi nwere odogwu yesi obi nwere ndị ichiri echichi yesi obi nwere ndị nwere ego isi obi nwere ndị jere akwụkwọ achọba achọba anyị nwere ọtọriti ya pawa oyokoko igbo ekweligo na ndị isi obi bụ ndị igbo siri ike obodo ekweligo na ndị isi obi bụ ndị igbo kalaruo anyị bụ ụzọ ndị ọzọ na-eso anyị n'azụ anyị bụ isi obi o na mmadụ a na-esi anyị ngọ ekweligo ndị bụ ndị n'obodo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo kala ọkwa na anyị bụ isi obi anyị bụ ụzọ ndị ọzọ na-esi anyị n'azụ anyị bụ isi obi anyị bụ isi obi na mmadụ ada-esi anyị ngo n'obodo ekweligo ekweligo na ndị isi obi bụ ndị Igbo siri ike ọzọ na-esi anyị n'azụ anyị bụ isi obi o na mmadụ a na-esi anyị ngo na ndị isi obi bụ ndị Igbo si ekweligo na ndị isi anyị bụ isi obi na ndị isi ahụ bụ isi obi bụ ndị ọzọ o na-esi anyị